lee nwoke anya ọfụma ka ị mara ma ị ga-ama onye ọ bụ ọ dị 37 years aha ya bụ Chukwuka Nweke onweghị ụlọ na Reverento in Trento ọ na-arahụ n'okporo ụzọ o rụziri ụbọchị satọdee Ọgọst 5 2023 oge ọ na-akụ 10:30 nke abalị enwe sọma n'obodo Italy otu nwaanyị dị 61 years a na-akpọ Iris Seti wee na-agala onwe ya n'okporo ụzọ nwaanyị enunwa bụ onye nke na-enete nnie kara nka a na-akpọ Clara anya o wee buzie na oge ọ na-agazi na Santa Maria distrikti nke Reverento Intrente ahụ Chukwuka wee hụ ya wee malite gwaba ya okwu nwaanyị anụnwa enweghọ mmasị n'ihe Chukwuka na-agụ ya o wee sị Chukwuka agwazina m hapụ m ka m gabara onwe m Chukwuka wee wezie iwe wee malite wee tibe Iris Seti ihe kedu nwa gị ma ọ bụ ụmụ gị na-eme bedde ndị nke ị chọrọ ime bedde shout ọ dị gị na-eme ya bụ bedde ọ nwunye gị na-eme ya kpọtụrụ anyị ka anyị meere onye ahụ ma ọ bụ ndị ahụ ya bụ bedde shout out e nwere mmemme ọbụla nke ị na-akwado nke ị na-achọ ka a gbasaa ozi maka mmemme ahụ ka ndị mmadụ bịara gị ya bụ mmemme ma ọ marụ maka mmemme ahụ ị na-eme anyị ga-emekwere gị anansmenti ya kedu ahịa ahụ ị na-azụ nke ndị mmadụ amabeghị maka ya nke ị chọrọ ime advertisement ka ya bụ prodọkt ị na-azụ gaba afịa ka ndị mmadụ mara maka ya chatị anyị up on WhatsApp e emesịrị ndị nta akụkọ a na-akpọ newspaper 2 jonale wee bịazie wee jụba ndị nọ ebe ahụ oge ya bụ ihe mere wee sị ha kedu ka ihe nụnwa si mee ha wee sị na ha hụkwara ka Chukwuka na-eti Irish steeti ihe na-akụ ya ọkpọ na etinye ihe ka ọ dị ya mma na ha hụrụ oge o were ihe na-aghọ nkọ dịka okwute wee na-akụ ya ma n'ihu ma n'isi emesizie Irish seti wee dazie oge Chukwuka hụzi na Irish seti adaala ọ gbafere ọsọ ndị nta akụkọ ahụ bụzi ndị nke gwaziri ndị uwe ojii ka ha mara maka ya bụ ihe ndị uwe ojii neziri anya na kamera wee hụ ihu Chukwuka wee tie wee sị na ọgọst afọ gara aga ka ofu chukwuka anụnwa bụ onye nke bịara na-emebisi moto ndị mmadụ paakịrị n'okporo ụzọ bụrụzie onye nke ahụrụ ka o ji bọtụ kụwara akụwa wee na-achụgasị ndị mmadụ ọsọ mana ha bụ ndị uwe ojii bụ ndị na-abụ ọbụ na ha ahụ onye ara n'okporo ụzọ nke itali enweghị ha na-eji ya eme ma ọ bụ na enwe ihe onye ara ahụ mere ha hụ chukwuka dịka onye isi adịghị mma ọ bụ ya mere na ha akpụghị ya oge ahụ ọ kpara mkpamkpa ahụ n'afọ gara aga ha wee na-asị kedu ka a ga-esi wee jide chukwuka ahụ ha malitezi wee mebezie nyocha wee mesịa wee jide chukwuka onye nke ka nọ n'ogige ha wee ruo ugbu a ha mesịrị wee mezie ka praịm minista a na-akpọ meloni wee marụ gwakwazie onye bụ lig lida na deputi praịm minista nke ndị reverento intrento a na-akpọ mateo salvini ya na onye enunwa bụ prime minista meloni wee tikọzi isi ọnụ wee na-asị kedu ka o si wee bụrụ na ndị uwe ojii hụrụ na onye enunwa bụ chukwuka bụ onye ahụrụ n'ọgọst afọ gara aga ka ọ nọ wee na-achụgharị ndị mmadụ ọsọ na-emebisi moto ndị mmadụ ha wee hapụ ya ebe ahụzi ka prime minista na league leader bụkwazi deputi prime minista ndị reverento intrento jizi wee gwazie onye bụ interior minista a na-akpọ piantedosi wee sị ya ya lebeka n'anya n'ihe enunwa na-eme gbasara chukwuka nweke na nwaanyị enunwa bụ iris seti bụ onye nke o tigburu etigbu ka a mara ihe a ga-eme maka ya ugbu a chukwuka bụzi onye nke ha sizi na a ga-akpọrọ ya wee jee ebe a na-ene ndị mmadụ ahụ ka a mara ma isi adịkwu ya mma ma ọ bụ na ọkpacha anya wee merụọ nwaanyị enụnwa ahụ gbukwazie ya egbuo maka na ndị gbara aka ebe ka ya bụ ihe si mee bụ ndị na-asị na Chukwuka bụ onye nke ha họrọ dịka onye chọrọ iji aka ike were kwasa Iris Seti iko mana maka ihi na Iris Seti bụ onye na-agbata ọsọ ọfụma ahụ siri ike o wee kwechiri Chukwuka na ọ gaghị eme ya ihe ọbụla ọ bụzi ebe ahụ ka Chukwuka sizi wee merụmezie ya ahụ dịka o siri wee gbatakwuru kịta a na-achọzi ka a ga-esizi wee jezie je nne chukwuka ahụ ka a mara ma isi adị ya mma ka ọ bụ na ahụ dị ya nke ọma maka na ọ bụ na isi dị ya mma ma a na chukwuka ga-ababa ime ọ bụkwanụ na isi adịghị ya mma ha na-asị na o nwere ike bụ na a ga-edunata ya obodo naijiria ma ọ bụkwanụ ahapụ ya n'okporo ụzọ nke reverento intrento itili etununwa ka nwanne anyị nwoke n'ụwa bụ chukwuka nweke si wee nọrọ n'obodo itili ugbu a